ha siri n'ebe ahụ pụọ gafee Galili ọ chọghị ka onye ọ bụla mata maka ya n'ihi na ọ na-ezi ndị na-eso ụzọ ya ihe ọ sịrị ha a ga-arara nwa nke mmadụ nye n'aka ụmụ mmadụ ha ga-egbukwa ya ma ọ ga-ebili n'ọnwụ mgbe mkpụrụ ụbọchị atọ gasịrị ma ha aghọtaghị ihe ọ na-agwa ha egwu tụkwara ha ịjụ banyere ya emesịa ha bịaruo kapanọm mgbe ọ banyere n'ụlọ ọ jụrụ ha sị gịnị ka unu na-arụrịta ụka banyere ya n'okporo ụzọ ma ha gbara nkịtị n'ihi na ha rụrịtara ụka n'okporo ụzọ banye onye dị ukwuu karịa ibe ya ọ nọrọ ala kpọọ mmadụ iri na abụọ ahụ si ha ọ bụrụ na onye ọ bụla chọrọ ịbụ onye mbụ ọ ghaghị ịbụ onye ikpeazụ bụrụkwa onye na-ejere mmadụ niile ozi mgbe ahụ o kuru otu nwatakịrị mee ka o guzoro n'etiti ha o kuru nwata ahụ n'aka ya si ha onye ọ bụla nabatara otu n'ime ụmụntakịrị ndị a aha m na-anabata m ma onye ọ bụla nabatara m ọ bụghị m ka ọ nabatara kama ọ na-anabata onye zitere m Jọn sịrị ya onye ozizi anyị hụrụ otu onye na-achụpụ mmụọ ọjọọ n'aha gị ma anyị gbalịrị igbochi ya n'ihi na ọ bụghị otu onye n'ime anyị ma Jizọs gwara ha sị unu egbochila ya n'ihi na onye ọ bụla ji aha m na-arụ ọrụ ebube agaghị ekwu okwu ọjọọ megide m n'ihi na onye ọ bụla na-adịghị emegide anyị dịnyere anyị n'eziokwu asị m unu onye ọbụla ga-ekonye unu otu iko mmiri na aha m n'ihi na ụnụ bụ ndị nke kraịst ga-anatakwa ụgwọ ọrụ ya ọ bụrụkwa na onye ọbụla emee ka otu n'ime ndị a dị ntakwere na njehie ọ ga-akara onye ahụ mma ma ọ bụrụ na e kenyere nkume igwe nri buru ibu n'olu ya tụnye ya n'ime oke osimiri ọ bụrụ na aka gị na-eme ka ije hie gbupụ ya ọ ga-akara gị mma inwe otu aka ma nweta ndụ ebi ebi karịa na ị ga-enwe aka abụọ ma banye n'ọkụ ala mmụọ ebe ọkụ ya na-adịghị anyụ anyụ ọ bụrụ na ụkwụ gị ga-eme ka ije hie kpụpụ ya tụfuokwa ya n'ihi na ọ ga-akara gị ma ịba na ndụ ebi ebi dịka onye ụkwụ ọrụsị karịa na ị ga-abụ onye nwezuru ụkwụ ya abụọ itinyekọta gị na ha n'ọkụ ala mmụọ ọ bụrụkwa na anya gị na-eme ka ije hie wụpụ ya ọ kara gị mma na iji otu anya banye n'ala eze Chineke karịa na ị ga-enwe anya abụọ atụnye gị n'ọkụ ala mmụọ ebe ikpuru ya na-adịghị anwụ anwụ ọkụ ya adịghị anyụkwa anyụ a ga-eji ọkụ nnu chọọ onye ọbụla ka nnu nnu bụ ihe dị mma ma ọ bụrụ na nnu enwekwaghị ụtọ gịnị ka ị ga-eji mee ka ọ nwetaghachi ụtọ ya ya mere nwee nunu n'ime ọnwụ unu unu na ibe unu biri n'udo ọ hapụrụ ebe ahụ gaa n'obodo ndị dị na mpaghara Judia ma gafekwa n'ofe Jọdan igwe mmadụ bịakwutere ya ọzọ dịka o si emekwa o zere ha ihe ụfọdụ ndị Farisii bịara ma n'ihi ịnwale ya ha jụrụ ya sị o ziri ezi iwu ka nwoke gbaa nwunye ya alụkwaghị ma ọ zara ha sị gịnị ka Mozis nyere unu n'iwu ha sịrị Mozis kwenyere ka nwoke dee azampụdo alụkwaghị m nye nwunye ya ma zilaga ya Jizọs sịrị ha ọ bụ n'ihi na obi unu siri ike nke ukwuu ka o jidere unu iwu a mana mmalite nke okike ụwa Chineke kere ha nwoke na nwaanyị n'ihi nke a ka nwoke ga-eji hapụ nne ya na nna ya ejikọta ya na nwunye ya ha abụọ ga-abụkwa otu anụ ahụ mgbe ahụ ha abụkwaghị mmadụ abụọ kama otu onye ya mere ihe ọ Chineke jikọtara ka mmadụ ọ hapụ ịtọsa ya mgbe ha banyere n'ụlọ ndị na-eso ụzọ ya jụrụ ya ọzọ ihe banyere okwu a ọ sịrị ha onye ọbụla gbara nwunye ya alụkwaghịm m ma lụrụ nwaanyị ọzọ na-eme mmehie ịkwa iko megide ya ma ọ bụrụ na nwaanyị ọbụla gbaa di ya alụkwaghị ma lụrụ nwoke ọzọ ọ na-emekwa mmehie ịkwa iko ndị mmadụ na-ekutere ya ụmụntakịrị ka ọ metụ ha aka ma ndị na-eso ụzọ ya baara ha mba ma mgbe Jizọs hụrụ nke a iwe were ya nke ukwuu ọ sịrị ha hapụnụ ụmụntakịrị ka ha bịakwute m unu egbochila ha n'ihi na alaeze Chineke bụ nke ndị dị otu a n'eziokwu asị m unu onye ọbụla nke na-agaghị anabata alaeze Chineke dịka nwatakịrị agaghị aba n'ime ya mgbe ahụ o kuru ha n'aka ya bikwasị ha aka ya abụọ ma gọzie ha mgbe ọ na-ebili njem otu nwoke gbara ọsọ bịa gbuo ikpere n'ihu ya ọ jụrụ ya sị ezi onye ozizi ọma gịnị ka m ga-eme ka nketa ndụ ebi ebi jizọs sịrị ya gịnị mere iji na-akpọ m ezi mmadụ ọ dịghị onye ọbụla bụ ezi mmadụ ma ọ bụghị naanị chineke ịmatara ihe bụ iwu egbula mmadụ akwala iko ezula ohi agbala aka ebe ụgha aghọgbula mmadụ ibe gị sọpụrụ nne gị na nna gị ọ sịrị ya ee onye ozizi edebezuchala m ha niile sitere na mgbe m bụ nwata jizọs lere ya anya hụ ya n'anya mgbe ahụ ọ gwara ya sị ọ fọdụrụ naanị otu ihe ị ga-eme laa ugbu a ree ihe niile ị nwere nyekwa ndị ogbenye ego ị retara imesịa nke a ị ga-enwe akụ n'eluigwe mgbe ahụ bịaghachi soro m mgbe ọ nụrụ okwu a ihu ya gbaruru o sitere n'ebe ahụ pụọ na mwute n'ihi na ọ bụ ọgaranya nke nwere ọtụtụ akụnụba Jizọs legharịrị anya gwa ndị na-eso ụzọ ya sị lee ka o siri bụrụ ihe rara ahụ na onye ọgaranya ga-abanye n'ala eze Chineke okwu ya tụrụ ndị na-eso ụzọ ya n'anya ma Jizọs gwakwara ha ọzọ sị ụmụntakịrị ọ bụ nnọọ ihe rara ahụ ịbanye n'ala eze Chineke ọ dịrị ịnyịnya kamel mfe site n'anya agịga gafee karịa onye ọgaranya ịbanye eze Chineke okwu a jubigara ha anya oke ha jụrịtara ibe ha sị onyekwanụ ka a ga-azọpụta ma Jizọs lere ha anya sị ha n'ebe mmadụ nọ ọ bụ ihe rara ahụ ma n'ebe Chineke nọ ihe niile dị mfe ọ dị ihe rara Chineke ahụ ime Pita malitere ịgwa ya sị anyị ahapụ na ihe niile soro gị Jizọs sịrị n'ezie n'ezie agwa m unu ọ dịghị onye ọbụla hapụrụ ụlọ ya ma ọ bụ ụmụnne ya ndị nwoke ma ọ bụ ụmụnne ya ndị nwanyị ma ọ bụ nne ya ma ọ bụ nna ya ma ọ bụ ụmụntakịrị ya ma ọ bụ ala ubi ya n'ihi m na n'ihi ozi ọma nke na-agaghị anataghachikwa n'ụwa ụlọ ụmụnne ndị nwoke ụmụnne ndị nwanyị nne ụmụaka na ala ubi tinyere mkpagbu ihe ruru okpukpu narị karịa ihe niile nke ọ hapụ ọ ga-anatakwa ndụ ebighị ebi n'ụwa ọzọ ma ọtụtụ ndị bụ ụzọ ga-abụ ndị ikpeazụ ọtụtụ ndị ikpeazụ ga-abụkwa ndị bụ ụzọ